ndewo ndị ndewo ndị ọma anyị ji ọnụ anyị awụchigo n'ụbọchị nke taata bụ ahịa oye ka anyị gbatụ gị otu ụfọdụ ife enyepụrụ anya n'ala Igbo si emebi ihe taata dịka anyị na-ekwu n'oge mbụ omenala Igbo dịzika anyị asị amasị ndị na anya mana anyị na-ekwu n'ụbọchị nke taata na omenala igbo bụ nke anyị ga-agba mbọ ka anyị jide jidesie ya ike maka na ọ bụ nke anyị ka ọ bụ n'ụbọchị nke taata anyị ga-ewetara unu o nwere nnekwu ajụjụ na-enye ndị mmadụ nsogbu ụbọchị nke taata ụfọdụ na-asị na ọ bụzi omenala na ọ ajọ ife nwoke iyi akwa ojii ma akwa ọcha ma ọ na akpọ nwunye ya ndị nne asị na ọ bụrụ ajọ ife mana anyị na-achọ ka anyị ghọta ọ bụ akwa ojii ka ọ bụ akwa ọcha ka ndị Igbo na-eji akwa ozu n'oge gboo kedu otu o si wee dị kedu otu esi kwesị ime ya kedu otu esi eme ya ọ ka mma na anyị ma otu esi eme ya ka mara ebe anyị si mara ebe anyị na-eje chetakwa na anyị bụ ndị Igboamaka Productions bụ ndị kwụsịrị ike pam n'inye gị ejije Igbo egwu Igbo na e, e, ife niile gbasara omenala Igbo aka bụkwa onye nke gị Chidi Ikenna Amaobi. bịanụ ka anyị jee ka anyị gaa jụọ ndị mmadụ n'ofu n'ofu ka anyị malụ otu esi eme ya ka anyị malụ otu esi emebi egbugbo ka anyị malụ otu ka anyị mara ebe a na-eje bịanụ ka anyị jee biko anyị nwetụ n'aha gị nna m ukwu afọ m bụ Chimdi Chiama abụ m onye Nando bụrụ onye Anambara. dị n'ime Naịjirịa lokal gọọmenti nzi na n'ezi m na Anambra East lokal gọọmenti wee pụta abụ m onye na-eme ihe ejije nke ndị oyibo na-akpọ fim abụ m onye nhazi n'ihe fim nke a na-akpọ dairektọ daalụ ndewo nna m ukwu biko kọtụrụ anyị ee o nwere ajụjụ na-agba anyị yarị gbasara ọtụtụ ihe na omenala Igbo anyị wee sị na ọ na-aka ma okwu na-aka mana onye maala ife ọ ga-ekwu wee sị ka anyị bịa ka a jụtụ gị biko gịnị mere ọ ga-abụ nwoke ma nwaanyị nwụrụ n'ala Igbo nwoke ma nwaanyị nke dị ndụ na-akwa nwunye ma nwoke nke nwa ahụ eyiela ya akwa ọcha maọbụ akwa ojii Eh, ajụjụ gị amaka ebe eju m tọkwa maka abụ m onye ife Igbo na-amasịrị nne ọrụ na eze na-ege ntị mma gunu na ebe a nwatakịrị ya na-ezukọ amakakwa unu na ụnụ fụ na anyị na-efuzi ọfịa o mezina eh, imirikiti ndị Igbo amazi ife bụ ife ụfọdụ amazighi na o nwere ife Igbo ji dị ebube o nwere ndị na-abụ juọba mgbe anyị nọ Lagos asị gị na my mama tell me say I be Igbo anyị nwesoro na ndị bụ Igbo anyị nwesoro na ndị bụ Igbo ee eh, na ajụjụ e ife dị na ya bụ ife bụ na Igbo adịghị eyi akwa ọcha ma mmadụ nwụrụ na ife Igbo na-eyi bụ akwa ojii ọ ndị ụka bịalụ wee mee na akwa ojii abụrụ ife lụrụ alụ maọbụ ife chụrụ echu ị na-efu na igbo si Israel wee bịa etu esi Israel bịa ebe anwa bụkwala omenala ndị Israel mgbe gboo maka na-eme na ọ bụ na onye nye na mmadụ nọ nwụọ onwe ndị na-eyichelu ọyịva nwoke agwa ojii onye ka abịa ebi wee jụọ ya kedu ife mmelụ gị ọ bụrụzi gị onye bụla na-eyi akwa ojii aga ebe sọrọ ya kedu ife mmelụ owezi gị na ekwe na mmadụ nwụnarịla ya ọ na-eli ụjụ onye na-eli ụjụ ada amụ amụ elimuju abụrụ ịmụ amụ onye na-eli uju ka onye nọ n'ọchịchị onye mere eji eme ya na onye anwụọ akwali akwa ojii ọ na-eyi owezigị na ọ na-eli oju onye yi efe ọcha anaghị eli oju maka na ndị ụka mere ya n'ụdị na ọ bụ na eme anya ekewepụzie ya ọdị iche na ife ndị obodo na-eme maka ebe akpọrọ ya ozi e, e, na ọka ọ ghara izo ndị omenala nwụrụ obodo na-enwere omenala omenala abụrụ aja ibe omenala abụrụ ụka ụka abụrụ omenala nọọ ofufe ka ụka bụ mana omenala bụ ka ndị si eme etu a ndị igbo si eme na ọ bụ na mmadụ nwụọ akwala ya akwa ojii oyilu n'ọnụ ya nkwa gịnị nọ na akwa di ya na nya na di ya nwa adịka ọ ngwa na ọnya abụ di ya nwụrụ mgbe ajụ na ọnya ara akwa ya bụ akwa maka na nya na di ya ebiri ọfụma ma na nya na nwunye ebiri ọfụma na ọ bụrụzi mgbe ọ nwụrụ ka ị ya bịa lieli ma ga-emerụ gịnị ma ga-enwere olie nwute mgbe ọ dị ndụ weluzie tata ndị ụka zizi anyị na-akwa ọcha ka ya na-eyi wee na-akwa onye dị ya nwe nke na-enwere bụ wee daba n'ili ụjụ afọ ụjụ a na-eyi ọnya mere na onye ahụ a na-eli n'eli ụjụ na ọ ga-akpụ isi ọkpụ isi ogosi na ya na-eli ụjụ isi ahụ ọ kpụrụ ọma mkpụzi ọzọ ọ wee gbaa arọ mana bezie mme ya si na ya pụtago n'iru ọra na ya nọzi n'ilo ka ọ bụzi arụ ọnwa na-esi emekịtakụziri ndị ọka mkpa ka abịa tụọ ụfọdụ mere n'ụlọ ụka ka abịa m ọsịsọ tụọlụva mma mma eweta ibe wee nye mezie anya ọbụla nwa na-atọ fa niile socha maka na mgbanwe dị mgbanwe bụ vive na-adịgide ọ na-eme na akwa ojii anwa na mgbe anwa ọ ga-eme mgbe arọ ma ọ bụ ọnwa na-esi eji wee anya bụ ozu kwachaa ọnwa nwa nezi ma ọ bụ mmarụ eyipụta afọ oju anya bụ ka akpọ ọnya mkpocha na ọkụ ọnya akpocha ụjụ akpọ ọnya mkpocha mee gịnị na ugwu anwa na-ekwanyegolu ya ọnya anwa ngịnị ya nụrụ maka na ọ bụrụkwa na dị fecham mmadụ na ibi ịnọ nọgide n'ụlọ n'arụ one ma one anụrụ ma ọ bụ mmadụ wee binye ebebezi na ya na-eje nụ nwaanyị wee jee nụbịa ma mmadụ wee binye ebe kweta na ya ga-anụ nwoke nye na ya wee jee bili ọ bụrụ ife dị fecham onye ka ya bụ onye apụnarịgo ozugbo imeghaghị ofe o enwe e ike chee nọ mmadụ nwere ike chee nọ na-emegide omenala Igbo maọbụ nọ na-emegide nke mana emechifụ nọ na-emegide anyị o na ife ndịzi ya na ọ bụ na emechaa anya abịa gịnị esu onye bụ akwa ọkụ esu onye bụ akwa mbọsị ahụ akpụ onye ahụ isi akpụcha anya isi akpụ ekpokọta ntutu ya kpolu ma ya bụ akwa suo onye ọkụ mee ka esi eme ife kpọọ olili maka na ọ bụkwuru onye ji anya bụ ije na ana onye ji enye bụ ije na-adịra na a na-ekwu okwu ya bụ na ọ na-adị mma na mmadụ na-eli oju nwụrụ n'elu oju ọ bụrụgodu ma kịta na ọ na-adị ka ebe alụ na mmadụ nwụrụ nwunye ya na-akwụ ya nwụrụ ya kwuo ma ọ bụ nwụọ nwaanyị nwụọ di ya na-akwụ ya nwụrụ ya kwuo ọ na-abụba ebe alụ na na bụ ibe melụnụ mana ife ndị ọzọ dị ka nwanne m naanị eche na anyị ka a na-emegide maọbụ na omenala igbo ka a na-emegide maọbụ na a na-agba omenala igbo mgbakọ ghara ede onwere ife emekọtala omenala ndị ghara ede ọzọ ya bụrụ nke ndị ọjọọ na okwere ana ana agbanyere mgbe fa ji wee sị na fa asapụghị anya wee luo kita kama fa na-emegide kama fa na-ekpokọtasị ya ike na-ekpokọtasị ya ike mana ndị che na ọ na-emegide ya gezie ntị fa nghọta na taa taa na ọ na-emezi na onwere ife mmadụ ji mmadụ kpọrọ fanwa na onwefe ka ọ na-afịasịkwa arụ emechaa sị gị eh, ọgamma ọsịsọ mme nke kịta ka nwaanyị a mee gịnị ọkwa ime nekwa ego gị libe niile ọkwa ọkwa nwa na-atọ nwa na-abụ nwaanyị agbapụso nwoke sọrọ ya maka na o nwezi ife anyị ji ya bụ mmekọ mmadụ na ibe anyị kpọlụ maka na ya bụ ụjụ anyị na-eli na-enye anyị mwute na ọ dị ọsị maka na mwute a dị ọsị anyị amụzi na onwere ulu mmadụ ibe anyị baala anyị anyị amụọzi na onwere ulu onye na-ekpọtara anyị debe anyị n'ụlọ ka diba ala anyị anyị amụọzi na onwere ulu onye na-ekwetara ka anyị n'obi ya bata n'ebe anyị bụrụ nwunye anyị ala anyị ọ wee bụrụ ife ife ime gịnị ọ bụrụ ife mwute dịla onye ọbụla nye m injin na ọ bụrụ na onye na-amara ebe mmiri na ọmabịa na ọ da-amagwu ebe ọ na ana akwụsị ya ekene ọ bụ na Igbo na mmadụ anwụọ nwoke nwunye wee jụ na ọ ma iyi ya bụ akwa onwe ihe ga-eme ee ọ bụrụ mgbe enu enu mgbe igbo mara ife na-eme ọ bụrụ na di gị nwụrụ iwee sị na ịma ili ya agwa ife na-eme na ndị ụmụ nwaanyị ndị inyom ga-achụpụ gị n'ife unyom ihe adị ọzọ ọ bụrụ nwoke a na achụpụ gị n'obodo maka na ife o yiwelụ bụ na n'oge igburu onye nwụrụ nọ ọ bụrụ na nwunye gị enwere na di gị enwere iwezi na ịma nlili ya ụjụ ịfụrụ bụ na gozi na ụlọ ebiburu ebi gozi na ọya gị malibe gbuli ya maka dịka m gwuru na mbụ na ọ dịrọkwa fecham na mmadụ na ibi ebi n'ụlọ dịka di na nwunye a na ọ bụrụ mgbe gboo na ọ bụ na imere ya isi na ihe eliri oju ịma anaghị ejekwakwa gị iyi na ịmala ibe gburu nwoke ma na ịma gburu nwunye gị ma ọ bụ na amapụrụ gị amapụ n'obodo ụmụ inyom ga-amapụ gị mapụkwa gị na inyom obodo na-etu esi eme ya ọ bụrụ nwoke amapụ ya n'ife obodo daalụ ee dịka ozi wee dịla ụfọdụ ndị ụfọdụ ndị na-eche na ọnyịnya maka anyị bụ ndị ọmụta ọka ụfọdụ ndị na-eche na ọ bụrụ na ya luolu di fe ụjụ ma luolu nwunye fe ụjụ ọ bụla ya na fa abụrụgo ndị gịnị ndị ọgọ mmụọ lụzozie na o nwere gbasara ọgụ ma gbasara ife a na-eme na omenala maka na o nwere onye ajele igbu isi jee bute alụsị debeli ya ka e wee kpuo onye isi ma ọ bụ inye efe o ji ebute alụsị ma mbọzi a na-eyipụ enye ebute alụsị wee debeli ya kea na ife niile a bụ ugwu a na-akwanyelụ gịnị a na-akwanyelụ ezinụlọ ine na nkịta efu na mbọzi a na-agba akwụkwọ na-enwere ife a na-akpọ wedin gown enwere ife a na-akpọ wedding e nya akwa a na-eyili agbamakwụkwọ mbọsị ị chọrọ ịgba ọgwụ kịta yile abada ihe nwunye gị abada ilu ka chụchi ya ga azụ kedu izi a na-emeli ya mana ọ ya mana ọ na ndị ụka bụ na-agbaji anyị aka na-agbaji na-eme gịnị na-eme ka asị na omenala abụrụ ya na sọsọ ebe anyị nọ onwe anyị bụchakwu ndị ụka ebe anyị nọ wee sị na ọ bụrụ ya bụ nke ọbụla megidela ofufe na mmadụ ga-eje debe atụrụ atụ n'efe ma ọ bụ bute iyi na anwụ ma na-agọla a na-amara ọjị si na ọchie bụ nke na-esoro mana omenala mere ya ka anyị maa n'ọdị etu anụ nwoke ji nwekwu gịnị omenala akpọrọ ya religious tradition religious tradition a bụ na a ga-eweta ring gbanye kedu ebe a na-agba ili ring ịgbanyere ring amarazi nya ọlaaka ọ bụrụ ịgbanyere ọlaaka ọ na-amazi na anụrụ nwaanyị mana ọ bụ gịnị omenala so n'usoro gịnị agbamakwụkwọ omenala so n'usoro agbamakwụkwọ bụ na nwoke ya eyi kot nwunye eyili ga wedin gawn a na-akwa iche ma ị nwere ege ma ị nwere ege ya aha ya ya ma ọ bụ ihe achịta ya ma mmadụ ya chinye gị onye mere ejikwa esi na nke anụnwa bụkwa ofu usoro aha na eke esi eme ya na ka esi eme ya bụ na ị ga-akwala akwa ojii yili wee mee gịnị gosi na ị na-eli uju wee na uru maka onye rapụrụ gị o mere gị ka ị ịbụ onye ụka n'ihi mere omenala obodo na-eme na-enwere ofufe alụsị dị ya na nwere ofufe chi ọzọ dị n'ime ya emere gị ka ị ghara ịbụ onye ụka ndị mmadụ pụtakana gbatịala ibefe efe ụkwụ ka anyị ghara ịtụfuchi ife niile anyị ebube ife na anyị ebube a bụ mana okwu ọnụ anyị ije kịta na ụlọọrụ ọrụ onye igbo nọ na nnukwu ọkwa sụọ igbo ọ si n'ọfịs ya pụọ ya asụkwara gị n'oyibo get out of my mana jezie na be ndị yoruba jee na nke onye hausa ịsụrụ akwa yoruba ma ọ bụ sụọ hausa okwu ogwulagụ ị na akwara nka dede ọgụ ịnọ ozugbo ozugbo ị na-egwuregwu ọ bụla udeachi ya mana ịbatazi ya na be anyị jee n'ọfịs nwanne gị ma ọrụ ụlọ ọrụ nwanne gị wee jezi ya nna eh, m kedu ka ime ọzi biko onye asile eh, excuse me eh, please work him out ọ oh, ife anyị na-afụ maka gịnị maka na anyị bịara welu ụka bịara kpuchie imilikiti anya n'efu nke bụ eziokwu n'efu nke bụ ezigbo ibe in the name that n'ife ọbụla ime na-asị bụ ọgụ mmụọ lozizie na omenala dị iche ụka gị mee gịnị ofufe gị mee gịnị ofufe dị iche ndị fa na ndị ụka kwesịrị kama na-ekwu okwu okwu ndị gịnị the pagans and the christians or ndị dị under religion mana tradition and culture is not under religion ife a bụ ka ndị si eme ife na-achị ndị dịka etu a na-etinye n'iwu si na ọ bụ na olu mgbede etu a na a ga na-atụ ụtụ ofe e, akpa ego ise akpa ego ise anụ ma nwoke nwaanyị atụ akpa ego abụ na ọkara nwoke akpa ego ise ego eji abọcha ụzọ ụfọdụ nọ n'ụlọ ụka tata gwụzie azị na azị na ndị obodo si na-ada atụ ụtụ eji abọcha ụzọ ọsị mba e, mbakwara ya bụ onye ụka kedu ife onye ụka nwere ime n'ebe a na-ekwu onye ụka ọ ga-aga n'ime ọbịa ịma ngazi na ile akpụchara akpụcha onwere nwere ime alụsị dị na ya bịa ka anyị kpụchaa ụzọ be anyị ezi mba gwụrụ na anyị na-atụkwa ụtụ na-ebu onye ụka maka ụfọdụ kpọrọ ya ife a na-eme n'ọnwa nge nye ọnwa nke mbụ ụfọdụ kpọrọ ya ife a na-eme n'ọnwa ịsaa nye ọnwa nke ịsaa n'ọnụ igbo anyị ya na-atụfuchezi asụsụ anyị ka ọ wee dị mma mana ọ bụ na asị nọ jenụwarị kọnvenshọn ee ọtụ egwu ya anyị si nọ Eh, July convention eh, otu egi ya mana asị na ife mmemme ọnwa nke mbụ eh, ọ bụrụ gị maka na asụrụ ya n'Igbo ọ bụrụ gị ife ndị alụsị akpọgorokwa nche omenala nya sirọsịa ọka na-ata ka e wee malụ nke bụ nke ka ndị be anyị fudebe ọfịa na ọgwanụ mmadụ wetara baịbụl bụ akwụkwọ nsọ nenecha anya ma a na-atụgharị anya n'Igbo na onwe ndị ọya aka kwee nghọta E wee tụgharịa anya n'Igbo ụfọdụ bụ ị na-agụ baịbụl Igbo taata akwụkwọ nsọ iweta nke Igbo na-agụ n'irufe ọ bụla ili amosu nna dịgodo ife ọ na-akọgheli mana ọ na-achọ ka a sụọ anya n'oyibo in the book of John chapter 5 verse 7 the Lord says ọtọ mana na akwụkwọ nke John akwụkwọ nke akwụkwọ John amaokwu nke asaa wee luo na e, e, asatọ amaokwu nke ise wee luo na ịsaa na onye nwe anyị kwuru sị ọ bụla na ịmara akwụkwọ ịmakwuru Chukwu si rọchapụ ata na gịnị na osikapa ka o wee kwa anyị olili ekene gị ndewo okwu ndụmọdụ ị ga-agbanye okwu ndị Igbo na-ege gị ntị kịta ee okwu m agbanye okwu na ndị Igbo na-ege m ntị kịta bụ na a sị m na m ma achọ kịrịmịrị milikiti gbaghị okwu ma imilikiti ka arụ gbaghị okwu ma ee ọ bụ na ndị venvasị gị gị mee gịnị argue this word and tackle me ife njisi onye igbo nụlụ ya mee gịnị gbagha ya takụlụ mbụ na mgbe unu na-eme ya ndị ọzọ na amị ya mana ọ bụ na nkwuchi etu a gị nwa anụcha ya bulu sọ gị onye anụcha ya bulu si ya ịma anụ ọsọ gị ga na-anụ mana m chọrọ ife ga-eme amalụ nnọọ ife ga-eme ka wee gbaga okwu agbagha gbagha ka a wee gbaga okwu a ka o jezuo mba niile si gbagha anya onye mara ebe nọ wee dị ya nya bịa nkwuo nke na-adịrọ mma anyị na-edozi nọ ndozi ka anyị ka nọ ka ụmụazị anyị na-eto eto wee ghara ifụzisi ọfịa na ụmụ anyị na-efuzi o mere taa taa na anyị amazi ife nwoke na-eme na ife nwaanyị na-eme ọ ọnọdụ dị etu a butere anyị ji esozi ndị mba dị iche iche wee na-abanye ebe azịza eme na eme emegotezie nwoke eje gaburu nwoke ibia ibe a na-adịra abụbụ mbụ ma nwaanyị agaburu nwaanyị ibia ibe a na-adịra abụbụ mbụ ọ maka na emezi ka anyị malụ na-ekwe na onwere ife bụ alụ na onwere ife a na-adịrị eme eme na ala igbo na onwere ife igbo na-asọ nsọ na igbo na-asị ya nsọ abụọkwana n'ime ọbụla ịbụ ọzọ onye ụka ịgbaghachagodi mmadụ ije n'akwụkwọ nsọ na onwere ife chineke gwalụ ndị Izrel unu agakwana na-eme nka unu emekwana nka ọkwa eziokwu a na-eme n'Izrel ọ bụla alụ nya na si mee gịnị alụ dị mbụ dị eji kpọọ ọnya gịnị oyibo kpọọ ọnya abomination kpọọ ọnya tabu so ụmụ ife ndị a niile ka anyị nye aka na-eme gịnị ka anyị nye aka mee ka ụmụ anyị niile dị iche iche mmalụ na akwazikwa ọfịa ka anyị na-efuzi kedụzi ifebe ebumnobi ndị a ga-amụ echi anyị ga-enwezikwe ndị igbo ihe na-agịdị fụ na onwere ndị ka igbo n'ọnụọgụ ọ na bụ igbo onye ịkazi n'ọnụọgwụ ka a na-emezi ka ememina onye onye awụsa ịsụọ igbo na ntị onye awụsa onye awụsa asị eh, gafere na ịsụọ igbo na ntị yoruba efile eh, ọ na bụ ka igbo gbabazi ọsọ mana fa ga-anọ na-asụ nke onye yoruba su egbe m igbe m igbe ọ dịchacha ife ọ na-eto onwe ya wee na-asụ ya onye awụsa bido nke ya tala talaị na gị ama mba ha ka ba welaị bazie m ihe ha ka na ọ dịchacha proud wee na-asụ ya kedụzi mee na anyị ama mmegịnị na anyị ama nji ugwu na anyị ama nji ike na ebube wee na-asụ nke anyị chukwu kele anyị ka ebulu igbo omega ji ife igbo kasị n'ọnụọgụ na mba ụwa niile ọ bụ na ịchọ ka ịma ma igbo kasịkwa n'ọnụọgụ gwa igbo nọ Lagos va na aka ịma mmadụ nekania igbo nọ Kano na aka ịma mmadụ nekania igbo nọ Sokoto na aka ịma mmadụ nekania igbo nọ ee eh, Gaddafi ya bụ kogina ka aka ịma mmadụ neka na ya ife a niile anyị na-agụ ụka bụkwa n'Igbo ka Igbo nọ eh, eh, Burkina Faso nata ka ịmalụ Igbo nọ Libya pụọ ka bi Libya tọgbọrọ nkịtị Igbo nọ Amerịka nataba ka Amerịka tọgbọrọ nkịtị ebe ọ Igbo nọ Igbo kasị n'ọnụ ọgụ na mba ụwa maka ebe niile ifuru onye Igbo bụ sọsọ ebe o si bụ na agafe riva Naija mụ na gị ekene gị ọmụbụ odoguchi mbechi ama ndo nke mbụ na na